Emeka, nwata ji mma mmaza ahụ. Emeka. Ifugo ihe a nna ji agwa gị. Emeka biko zie, nna yọzi gị biko zie. Emeka hapụ n'ụwa aka. Emeka ị ego. Emeka ị nwere nwa dị nwa ka ị chọrọ na ndụ gị biko zie m amechi aghọtara m ihe ị na-agwa m ịhụla hụla eh, agabigala m ọtụtụ ọyị mana nke a obi kara m aka chim ọ dịghị onwe ndị na-eso anyị eso anyị kwa maka gịnị àbí wọ́n ẹjọ́ eight. ẹ ọ Emeka Obi ne isi gịnị eziokwu Mr. Brown, Hazırım. Ne mutlu. Çok mutlu. Sergeant! Hey. O nesi? Biraz bu az bu. Ama ben de kullanıyorum. Bir an. Ama bir an bana olur. O nesi? Bata onu anı anı. Anı anı. Bata var ya. Nasıl bakın? O nesi? Bu da gari meyve damı nka nka nka gari nka gari gari ibu fushim na ko apo so so wa na ko ana ko ne ma ka ko awo ayo ayo na ju ayo ayo mo ye ne ke mo si ana so ayo ko na ko ba ya ka shi ne Jọ̀wọ́ ìwà yẹn ń jẹ́ báyọ̀. Àìlẹ́ fún báyọ̀. Àìlẹ́ bẹ́ẹ̀ ni. Àlọ́ rẹ̀. Yára ni rẹ̀. Né? É do Collor. Ei, Chum! Chum! Emara. Is it not my chum? Oh yeah. Chum! No, so Rodia, Marco is worried. Muna chum, I'm not even walking. Olha, yeah. Is it so? o tere o ozi oge obi na Kano tutu ya agbagharaga ebe obi maka ndị uwe ojii na-achọrọ ya eh! kemgbe ọ na Kano ka ọ na-ezu ori na-agbagharị na-agbagharị mgbe ndị uwe ojii bịara chọbịa ka o bidoro gbata obodo a Monday at wherever. Aga ọha ga ọnọdụ ekpere ugbu a. Biko, ozugbo ozugbo.

Mtu mmoja hapo. Mtu mmoja. Mungu nenda hapo. Na Mungu kama. Na anyị ga-edosa ihe ndị a dị Amechi ị ma na Chioma wụ onye ori Chioma chọrọ imemina m ee sọchi naanị jụrụ m o nwee ihe dị ike o nwee ihe siri ike ka m nwoke chọta nwaanyị ji obi ya niile hụrụ ya n'anya uwe akwamego gị bụ m n'anya okego gị n'anya ị na-agwazi m ka m gịnị ka m mee gịnị enweghị ihe siri ike n'ebe ahụ ihe m chọrọ ka imewu gị mepee obi gị imepe ọ bụrụ gị ji akọnuche gị mee ihe emeka ji akọnuche gị mee ihe ka nwoke isi mmepe obi m mmepe akọnuche m ntụgbarịọ na ntụgbarịọ always bụ emi mm. ezigbo nwa m okpotokpo nwa ama m na ị gara ebe ị gara nke ọma ọkwa ihe ọ bụ na ọ kwasịrị ihe oge ya ruru n'ọwa ụsa ka ọ bụ <laughs> sị m ka mmekunu mara na m na-akwado ịga obere njem mm. ebe m nwere ike ịga inweta aṅụrị ma zute ma ike ọfụma ọfụma ị chọrọ ịga njem ebe ị ga-enwe aṅụrị zuo ike ọ dị mma ọ bụrụ na ị gawa njem a oleekwana ogologo oge ị ga-anọ ebe ahụ ee amachabeghị m mana aga m anọ aga m anọ ebe ahụ tutu nweta onwe m ọfụma ọfụma hmm. Hmm. nna ị na-akwado ịgbapụ n'ụlọ maka mụ na nna gị achọkwa nke ka iwere ọnụ gị wee gwe amara ka ogogo ka obi ọ ga-adị na ya mma eh? <laughs> achọ m ịpụ ka m gaa gbasi ike ka nwoke hmm? kedụ mgbe ị chọrọ ime njem a m ebe ngaji ma mekọ Mm. Emeka ọkwa ịma na m hụrụ n'anya nke ukwuu agaghị m achọ ka ị gaa njem a ka obi ghara ịdị gị mma n'ebe ahụ achọrọ m inye gị ego ka ị tinye n'akpa ka ọ ga-abụ iruo ebe anyị na-aga njem ka ị na-enwe aṅụrị ka dọka ụgbọ <laughs> ihe gbasara ego aga m

ọ dị mma ka anyị baa n'ime ụlọ ka anyị jee metụkwa aṅụrị ahụ maazị ndewo e, e, biko ahụ m akara ekwentị gị n'okporo ụzọ ee biko ana m achọ ụlọ biko nsogbu adịrọ ese ama ịchọta ebe ọhụụ e? nsogbu adịrọ biko ka m bịawa ozugbo ozugbo o batalụ na-atụ egwu n'ọnụ ebe a na-eme ka egwu na-atụ gị maka nri na-atụ egwu so ebe a ka ọ bụ ya ebe ekwe ya otu puku ka ọ n'ọnwa mana arọ ka nna na-ana arọ ahụ bụ puku iri na abụọ ma ego a na-ekechi ego m ihe ọbụla ịgbakọ ha bụrụ puku iri na asatọ ngwanụ ka ndị ma ego nji ebe a maọbụ nwa ka ego na dị ebe a puku iri na asatọ ka ndị ma ya ma ozukọ ọ zụrụ ezu ịgbalịala ma kemgbe ya nwa m anọrọ ebe a na iji ide isi ka ide akwụkwọ nye gị mana kemgbe mgbe ịbata ka ọ bụ ịdịgo ịkwado gị ịbata ee abatazi onwere ihe iji ihe na ebe a a anyị ji na-ebi na-ebi ka nwoke na nwaanyị nsogbu adịrọ 嗯，是，好多没办法，你爸爸能找人，家个人。 biko eh, iwe ewela gị oh. <laughs> enwe iwe dị m m na-achọ ụlọ ọgwụ na-ere ọgwụ dị mma biko oh. <sighs> ya wụrụ ya ọgwụ ege ehu ya wụrụ ebe eji ere ehere ka ọgwụ isi ọwụwa ọgwụ ahụ mgbu na ọgwụ ebe a ebe ka mma nke chi ga-ahụ